were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi o ruonu n'ọmụme o ruonu n'ọmụme o rukwanụ n'ọmụme onye agba n'ọsọ o ruonu n'ọmụme onye agba n'ọsọ na oruonu n'ọmụme onye agba n'ọsọ onye agba n'ọsọ na oruonu n'ọmụme onye agba n'ọsọ hmm, ụmụ Igbo anyị ekenekwa ụnụ taa anyị ekene ụnụ ndị ọdịnala ekene ụnụ anyị si udo dịrị ụnụ niile anyị si udo dịrị ụnụ niile mana tupu anyị ekwuba anyị nwere okwu dị mkpa taa anyị ga-egbu ya na nkenke mana okwu anyị dị ezigbote mkpa a sị m tupu anyị ejebe anyị kenekwa eke anyị ekene orie kene afọ kene nkwọ kene ikwu kene ibe kene ndị nne kene ndị nna kene oke kene nwunye kenekwa ụmụntakịrị kenekwazie enu na anị ndị nwanyị asị m udo dịrị ụnụ hmm. achọrọ m ka m gwa ndebe anyị taa na onye rere nkịta goro enwe ọkwa ihe ntụgwu ka ọ nwere shọ banka shọ banka ma ọ bụrụ ndị sụrụ asụsụ onye rere nkịta goro enwe nwere ihe ntụgwu ihe njiwe kwuo ihe ahụ na achọrọ m ịgwa ndebe anyị ihe dị ihe bụ omenala na ihe bụ ọdịnala omenala na ọdịnala abụrụ ofu ọdịnala wee filosofi of n'echọ philosophy of n'echọ bụ ọdịnala omenala bụ nke a na-eme eme nke ewepụtara n'ime ya nke ewepụtara n'ime ọdịnala mana nwanne cheki enienu cheki godie ihe a na-akpọkwa culture ka m gwakwa na ihe culture wee cultivated way of life job creation included electricity included hospital included mana nke gị bụ omenala wee chụ aja sọsọ ihe ịghọtara bụ omenala wee chụ aja ọ bụ na e niile culture cultivated way of life ya bụ omenala omenala ya bụrụ ịka nzu ndị agba ndị be na-ahọtara akụ omenala ya bụrụ mmadụ na-asị gị na ya rọrọ nrọ isi ya jee na mmiri ọ bụrụ omenala ihe a bụ ihe ndị high priest na-emebu bifor it's like a job creation onwe ndị ahụ ọba akara aka ha aka ọrụ ha omenala wụ culture gịnị wụ culture go and look the culture ma ihe wụ culture culture wee cultivated way of life or protection i protect the people how do you protect them how do you ka e ga-esi enye ha the need the need ha need to live to survive oya ka ihe nwere filosọfị nwere dizaịn ndị ha na-ekwu there is none mana nna nna anyị ha apụrụ e anyị filosofi ọ bụzi iwu na nna anyị na anyị ha dere 10 ka anyị dee 10 no anyị nidiri ide 50 ndị ọcha si na kevu pụta ana m ekwu na-ekwusighị ike gaga read even china china wu mongols conquer that place today na ebe ha nọ nke anyị bụ ụnyaahụ ekwu ha n'okwu omenala otu onye ọbụla chịrị nzu chịrị akwa red na akwa white ke n'isi na-akpagharị ọ bụrụ ihe anyị na-ekwu ihe anyị bịara for chenji anyị need ịsa ndị be anyị isi bikos magic you can majik ihe a bụ religious idea ọ bụ the same religious idea gị ka bụrụ akpagharị nothing more nothing less ị ka na-ebelieve in magic magic na chọọchị na-enyeghị gị o nwere onye si n'ọgwụ ha arụ ọrụ the information aha dị n'ọdịnala ka anyị na-achọ iyi uzu there is no information in omenala omenala information adịrị ya ebe information dịbụ n'ọdịnala so anyị ka ewere da information ndụ ọdịnala a new society na nke anyị nwere bonkom we don't have society anyị enwere so ekwu omenala unu ejizi na-eburu that nonsense we have none we want to create a one we want to create one we don't have none onye ọ bụla sị na anyị e nwere omenala na-akọghịrị akọghịrị we don't have ndị igbo enwere omenala nke ahụ iburu nke ndị british brọsi nke corruption corrupt one brọsi nke ndị british weta 1900 that's all onye ha bụrụ omenala enweghị ihe eji eme ihe there is onweghị educational system because ịmara nkwu ha na enwere nke mbụ ndị mmadụ achọghị ka ndị mmadụ na anwere ihe nna achọghị n'ụwa people hate m complain with passion i hate complain with passion agwago m nu put yourself position in ị ga-eput your position in the war front put your position at the doorstep ịnọdịna na park city ịnọdịna na park city were jizọs na ekwensu na chukwu wee na anara excuse ee chukwu mgbe chukwu ji wee mee ekwensu anwa na ya jizọs enyere ya aka nonsense he must be in front ị mụrụ nwa ten ka edi reason nna unu dị ten unu dị ten na be unu ka edi reason 10 in numbers no reason okeke adịghị mma oke afa adịghị mma adịghị mma polisi adịghị mma kọtụma eru eji si na akara aka ga-egbu oge o nwere onye n'ime nọ na ụmụazị mgbe ị nọ na ụmụazị enweghị ihe na-emeta ọfụma mpụ unu o nyere gị aka ọkwa otiri tiri gị ihe sị kwụsị jenatin ndị na-agba ndị na-apịta ya ndị ndị na-arụ moto ndị na-arụ bọres ndị na-arụ ihe dị iche iche your parents stop you taa na ịdị 40 years na 50 years ị na-acha akara aka gị na 50 years gị na-acha akara aka na 50 years ka ị na-acha akara aka gị mgbe ụmụazị ụmụazị a mụrụ obere ha enwere njọ ọntiri nwata eruo 7 years ọ nwere njọ so ụmụ akara aka ya mgbe ahụ because ya mmụọ ya na mmadụ ya nọ n'ofu ọ eme akara aka ijiri e ya ya nwa anyị akwa nwa jekwepịa tenis ego na-egbuo m gị ebe a egbe eluigwe tigbukwe gala gị nkịta na onye ahụ onye nkịtị mpụ ọkwa the same person kwụsịrị gị datin na sị gị nye ya ego the same people people tinyere gị na nsogbu ụmụ 10 for wọt. mụchie ebe niile for wọt so ebe ụnụ na-achọ nsogbu na adịghị ebe ebe nsogbu ụnụ dị ebe ahụ all the parenthood wụ dị nsogbu ọ bụrụ ọbụghọ arụsịrị ụmụ ndị mmụọ ụmụ ndị mmụọ ghere aja na garị bikos iweri aja na mmanya ma ọ bụrụ ọsọ ọbịa ọ gharịghị aja na garị ọnya nwe ebe the problem bụ so ya ka a na-ekwu enwe a different society we breed a different human being as long as women still giving birth n'ụwa anyị nọ as long as na ụmụ nwaanyị ndị Igbo ya ka m ji ayọ biko ka ndị Igbo nụọ ndị Igbo ka anyị nwekwe new society maka ọ bụ na ya anụghọzi nwanne ọ half caste ka anyị mụziri then the society ahụ dị abụbụ n'ụmụ so onweghịzi uru ọbara anyị na-agbara mbọ na there is no need enweghịzi uru ọbara na-agba mbọ ma ọ bụ na anyị fail to bring this society together enweghịzina uru ọba bikos onye anụ onye onye anụ onye anụghị erie nke ahụ agago n'ụmụ n'ụmụ ebo society so m agwa ndị be anyị nwekwu ha ekwere ọdịnala ya ịmanụ ndị igbo hei ikwu ya na-akpọ disi eke eh, ha na-akpọ ya erere nkịta goro enwe disi majik majik majik nwanne <laughs> onweghị majik dịdị majik bụ ihe ụmụazị ihe eji emere ụmụazị obi aṅụrị majik bụ ihe eji emere ụmụazị obi aṅụrị ọ ya ka iji ya si yo filosofia na idea dat information eji eme majik nwanne ọya ka a na-eji arụ ihe all the same thing because there is only four, four fundamental element element air water fire and earth ọkwa ya bụ eke orie afọ nkwọ ebe a ka everything si apụta ihe ọ bụla ị chọrọ dị n'ime ebe ahụ then why do you take the nonsense you take better one the same information iji arụ arụsị iji arụ ji egbu ọkụ ijem ihe niile the same information came from the same place why don't you take the best why don't you give the best interpretation of this knowledge you give the worst one because na enwere ndị corruption you hand on corruption nke iji corrupt one ya o nwere nke ezigbo ọ dị ọ bụghị nke ezigbo ka iji iji corrupt one mana iji ya atara asị gị nwoke mba isi ọwa omenala gị nwanne ọ bụrụ omenala nke nwere ndị ụka ndị ụka na bondage today because of this stupidity ihe tinyere ndị ụka na nsogbu ha nọ taa this of this nonsense ịkakiji 24 century ike ọkọ isi gaa ka eriri ka eriri na ukwu isi gaa ụkọ gaa ọbara naanị <laughs> nwanne ndị a ga-eji egbe ntụbi ebe ahụ gbasasịa ihe a niile kedu ihe eji arụ nsị egbe kedu ihe eji arụ nsị egbe na ndị Igbo na-emechucha m ihu nnọọ eziokwu kedu ihe eji arụ nsị egbe ọka mmanụ jeruba nsị egbe dọka tụfusie da nọnsensị ọka mmanụ ịrụrụ nsị egbe tụfusie nọnsensị a na-ekwugheri the same thing na-eji arụ ndị ọcha mechara mgbe ndị ọcha bịara bịa wekọrọ infọmeshọn a niile ha je were dị infọmeshọn mee interpret because ọwụ interpretation bụ the problem anything ọ bụla n'ụwa the problem the interpretation ọ bụghị about the source nwanne the same information ahụ enyere gị enwere ike enye onye China transform ya the same Amadioha ahụ ụnụ na-akpụ nne eje esendịrị mmadụ ka ọ gbagbuo ya ọya bụ ọkụ e nwere today na-enwu na be gị I swear Amadioha ọya bụ ọkụ a na-enwu na be gị but today marọzi those magic ị na-eme onye wụ fonu electromagnetic wave onye wụ telefon ị na-eyuzu nna gị ha na-eyuzu ya mgbe ndị ochie ha na-eji emecha majik ma nke a na-aha mmiri mmiri a na-aha ndị ọcha na-eji eme hapụ hapụ onwe ha na-akpọ hapụ ọkwa nke a na-aṅụ aṅụ hapụ a na-eji akọnfrọntụ wave turn all the wave upside down ka ọ na-generate ọ bụ ka esi aha mmiri ọ bụ ya ọ bụ metod a nke ha na-eyuzu wee na-emecha all this method information onye ka ha na-eyuzu because all depend in your own interpretation ọ bụghị a na-akọ maka ọdịnala ka e weta new ideal nna nke anyị dị ọwụ ndụ nke anyị na-ebi n'ala Igbo na onwe ihe na-eme ebe a onwe ihe na-eme n'ala Igbo na ekwu onwere ife na-eme di ya ma gị ma omenala gị wụ nsịkọ ngwaọrụ ka ụnụ bụ onwe ihe anyị dị mmanya so a na-ekwu ka a ga-esi weche ji ihe a na-eme eme ndị mmadụ achara egwu a na-eje tiri ebe ahụ pụta nweghị ụzọ dị ebe ahụ eh? a na-akwa na-asị ndị ụka ndị ụka ndị ụka ị na-ekwugheri ihe na-ekwugheri ọ bụrụ mbụ onye ụka sef ịbịa na-ekwu agwụ ngaka n'anya mbụrụ onye ụka ikwu nọnsensị abịa ebe nna aka ise n'anya gị si ebe azụzụ pụọ okenere ha aka na-ekwu na oke nke adịghị mma ị na-ajụ aka ụgbara onye ọcha ị na-ajụ makwara afọ ọnụ ya a na-ekwu na afụbe jizọs ị ga na-ekwu na ekwuo isi afụbeghị jizọs na-asị na ukwu isi ka ọ hapụgodo ihe ha na-akọ na weta infọmeshọn ahụ ka anyị jiri ọ plenụ onye ọbụla gwara gị na ọ bụghị ngwa bụ chukwu nwanne si ya si ebe a pụọ ị na-achọ inye mmadụ ọgụkọ were onwe gị nye onye arụsị na why don't you give yourself gbuo onwe gị na anya ya pụsa ọbara gị ebe ahụ were ọbara ọgụkọ na-etuzugharị na agụụ gụọ gị gbuo ọgụkọ taa agụụ gụọ gị igbuo ọgụkọ wepụ ihe a na-ewepụ n'anụ jọkwa ndị nwe ndụ ha were ndụ ha were ọgụkọ taa ọ bụrụ na ị nweghị ike idevelopụ nwunye spirit your mind develop your sidekick to control invisible force because you are part of them ị gaghị eme nwunye nwanne chọọ ndị na-eme ka ha mere gị hapụ ụmụ anụmanụ ka ha zuo ike hapụ ụmụ anụmanụ ka ha zuo ike anyị ejiri gị iberibe ịmana ndị isi ojii ihe na-eme ha ijiri iberibe kwara ọrụ ejiri iberibe akwara ọrụ ndị ọcha na-arụ plen ife ị na-akwara ihe ugwu mana onye ojii bịa kwuo eziokwu ịgbado aka ebe ahụ iruo n'obodo ndị ọcha isoro ha mebe ihe ha na-eme eruzie na bone inyụọ mamịrị na steeti inyụọ eh, mamịrị na iro ịpụta na e buru moto ebe ya akwụsịrị ịkwụsị ya ha akwụsị ịgbafe iruo na be ndị ọchị soro ha mebe nke ha ịhụ na mmadụ ji aka eme onwe ya ọwụ ndị Igbo ji akwụ ya ka na-ekwe ndị Igbo ji aka ha eme onwe ha ya ọ bụrụ na ndị Igbo ga-ekwu ihe ha na-ekwu nwanne before develop anywhere in the world you must lay a foundation ị ga-ele a foundation ọ bụ ngwa ha ebe ị na-eje ana m agwa unu ị ga-ele a foundation ịghọtago you must lay the foundation si na ibidogo ọ dị ka echi ịrụ ụlọ nwanne echi ịrụ ụlọ kwe na awa foundation ruo rụọ ụlọ jee ebe ahụ gọcha ọfọ ihe ị na-eme bifo ibidoro ụlọ ọkwa ka esi eme otu a esikwa eme development of obodo ị ga-enwerịrị all the whole department ị ga-enwe ya although na under culture but all culture ga na n'obodo na ọbụrọ oh, bụrụ na ọkọlchọ na-edevelop obodo ọ bụrụ gọọmenti ọwụ bikos na a na-enye alokeshon na Naijiria nke ahụ nke ndị nke ndị wayo nke ndị pọpị ịghọtago ife na obodo adịrọ mma abịa akọpịrị kapịtal akọpịrị kapịtal bido developmenti ebe ahụ okwe jegoro kapịtal jegoro ọka jegoro ọka nwanne ọ dị ka ebe a gbara ọsọ abịala negodi legos nwa negodi legos negodi airport ọkụ anaghị enwu uganda ya jegoro abuja no development ya development na-arapụrụ ndị ndị ọdịnala anyị bịara ebe a nwanne anyị rụchaa obodo ụnụ a na-akpọ mkpu I swear anyị rụchaa ala igbo ụnụ a na-akpọ mkpu hapụ na okwu akwụkwọ abụrọ nri anyị mesịa ala igbo ife ụnụ gana na-akpọ mkpu unu ga na-achị bikọ ọsọ ngwe nchekwa na ọ bụ ekpokọta dị ho vileji nọ mbadụ anaghị akụ ụdị akụkọ akọ only few people ọkwa sọsọ jizọs ofu jizọs ka dị ndị mmadụ dị ewe na-eso ya sọsọ ofu jizọs o sisi bilion people ka na-eso dị mma ofu onye ofu onye ọkwa jọs na anyị kwuru na a ga-afụ ya anya afụbekwa ya a na-eso ya imagine unu na-echere everybody ihe ọ na-ekwu nna akụkọ esi kee ka jizọs wee mee <laughs> a sị gị na jizọs nwụrụ sọ ị mara human being dị stupid jizọs nwụrụ sọ nwe ya sọ nwe ya ọ chọrọ ịgbaghara onye ọbụla njọ ya ikwere ịfụkwa ha n'anya ikwere so nwanne gị bịazie nwanne gị fụrụ anya ịfụkwara ya anya ọ sị gị na a ga-arụ anụ igbo don believe it mana ibelive na jizọs bịara sevuo gị nwụọ na njọ gị makwa ha onye ọbịa makwa ha ebe o si pụta ibelive onye ị jee n'ụlọ ụka tụọ ego agwazie gị nwanne gị pụta gwa gị sị gị nwanne na-ekwe ihe anyị chọrọ na anyị chọrọ ime ihe dị ona si na ha bụrụ aga ya onwere nwerekwa ebe ahụ ọnụ ndị ala bekee abụ na ebe tere aka nwanne onye bịa n'ebe a na kebịa na nara igbo mana ị makwa ebe jizọs bi ha obodo ya ha ebe ọ nọ mana ị kwere na ya isi na ọ ga-esi evu gị ọ ga-esi evu gị ifụkwaghị anya mana onye chọrọ isi evu gị life and direct gwa isi mba all the same ideology of religion ọ ya tinyere na nsogbu na mbịaghị asịara ụnụ asa swe anwụ ebe ya e fụrụ isi o juru eju nchọ ntịgharị ụnụ asị echi unu ga-ebelivu m because ama m ihe wụ point nje ebe ahụ akụba abụ m ekwu okwu ọfụma nje mpụga anụ ụnụ pịa pịa ụnụ na-ema m ọgaranya aghọ mmadụ mana nke a na-agwa ụnụ nke bụ eziokwu ụnụ na-enweghị ike ịnụ ya nsogbu a n'igbo nwere dị igbo isi mkpi dị na akpa mkpi o nwere ebe ọzọ dị check godi the mindset of our youth check godi just were egodi ibe gị mara bọgọ gị were ebe gị mara bọgọ gị check ihe our children check igodi nwere nke their life the stable how many of them so all the virus ahụ <laughs> Nigeria virus ahụ ji everybody the same virus that religious virus ji everybody so ịchụpụ onye Igbo na n'ụka ọgbakpụrụ na na na arụsị ma ọ bụ na okwu ma amamihe ọ kpọrọ ya akpọ ịchụpụ ya na servants of God o jee grace of God so always o nweriri something ọ ga-atụkwasị okwukwe o nweriri something ọ ga-atụkwasị okwukwe ihe a na-akpa wụ religious mindset ọ wụ the target emere target emeghara target dị your mind emegha anya attack iwurugo onye nkịtị so always ị ga-achọrịrị something to hang on so that ọ bụrụ na ị maghị eme ibule mụọ ya ekwensu ma ibule mụọ ya chukwu ma ibule mụọ ya jizọs ịghọtago bikos na akụpịago the mind nwanne onye ọbụla 5 years iwu injinia ọ sị ya chọrọ iwu injinia mpịa wọk otu ozi injinia nwanne ịfụ na akara aka gị so mpa ga-eji ha ego mma ga-eji ha ego nwanne ga-eji ha ego so ị na-ene akara aka gị anya ọ ọga so ka onye ị ga-ata ka onye ị ga-ata so abụghị ebe ahụ unu na-eje ị ga-eme yourself free of course nwanne arụ jọba gị iji ụlọ ọgwụ ịghọtago ọ bụrụ na ọ bụ nke omenala ma nke ọdịnala eje anyị nọkọtakwa nnọọ isi na ijọs nnọọ were were gwekwara ụgwọ ọrụ na ọ ya way of life nwanne ọwa ọkụkọ bụ ụta nke si eme ọrụ gbaa kasa n'ala igbo nsogbu ana ọ awa target ọrụ gbaa kasa n'ala igbo nsogbu ana onye ọbụla nwere ego kpatara ego na naijiria gọọmenti na-enyere aka nwanne nweohi ọ ga-emere ụnụ onye si na asị ya kwuo na m gwara ya ọ kọmọn manụ onye igbo kọmọn manụ ga-edevelopụ a n'igbo bikos ihe anyị na-ekwu anyị gị infọmeshọn a ga-eji wee ma na enwere ike ndị nkịtị nwere ike isi naijiria agaghị ekwe naijiria agaghị eme nka igbo part of naijiria o developụ ọ dịrị ha mma ọ dịara onye ọbụla mma ọ bụ hapụ ihe ha na-akọ onweghị onye ji unu ji onwe unu gwagodi mma enwego sinti ije pụta uwe ji mụọ gị agụ ihe ọ bụla agwara unu na-ebelivuo ya because of that religious mindset since iji pụta ụwa onwego mbọsi a group of people bịara sị ka ha lee their foundation na Igbo for development enwebero then ka onye na-eblem kwen who are you blaming then but imebeghị it never try anything ọ dị izi isi na emere emere onwe onye si na Naijiria dị perfect ekwughị m na Naijiria dị mma ihe ekwughị m otu ahụ ihe m na-agwa ụnụ bụ na naanị Igbo kedu ebe development nwa dị ọ dịrọ nna chekwa ya na-ekwuzi enwere gọvanọ sitin gọvanọ ọ na-ebi ndị mmadụ jip en ha nwanne isi ya obi gị jip isi ahela obi gị jip ụzọ adịrọ mmiri adịrọ nwe ihe dị no even same problem but there is no even plan problem there is no even plan so <laughs> ka ekwere ihe a na-akọ ihe ka ihe a na-akọ since 20 years anyị ka na-eme mkpọtụ about freedom freedom practically enwebeghị ihe chenji n'ala Igbo practically nothing have ever since anyị ji ekwukwe ihe anyị na-ekwuo agbara aka na-aza ndị ji ya na-akọnye agbara aka na-aza ndị ji ya na since anyị ji ekwu ihe anyị na-eme ihe anyị na-eme movement anyị na-eme everywhere onwebe practically onwebe ihe mere ọ bụ ọnwụ ka ụmụazị anyị na-anwụ no onwe onweghị ọrụ dị enweghị ụlọ akwụkwọ dị onye nwatakịrị ruru 20 years onwere ba ihe eji akpọ afụ ọnụ onwere deodorant nwata nwaanyị onwere deodorant mana ụmụ nwaanyị hit mee ha hit na-eme n'afrịka mkpa abụ a n'ezi nwoke kụtụzie ya otu a onwe ka o si megharịa ahụ guys emegha ka nna nwa nka o tinyere aka o jiri ego agadi nwaanyị dị 18 years asa dị 18 years pantị ya dọkara adọka so o nwere standard ọ ga-eme eme ụmụaka anyị ha adịbụ oke onye enyi dị too much ka anyị megodo ọrụ ka ọ dị nyafụ nyafụ because ị na-ekwu okwu ọrụ agriculture bụ the best way of development ka anyị target edozu mkpụrụ osisi ahụ ka anyị na-eme refine bikos ị nwere ike isi nyebe ya na nri ndị mmadụ nwere ike nri ya dị sọplọs ka anyị refine ba ya wepụtabe the ingredients dị n'ime so that ka anyị nwee ike ina na-exchange those goods very rapidly so ihe a na-akụ ebe a mana agwa ike ekwu ọdịnanị bịara ihe ọzọ ọ bụghị ebe ahụ uche ụnụ dị nsogbu adịrọ mana ebe uche anyị dị bụ ebe ọzọ anyị uche ọzọ ebe anyị e, e, bụ uche anyị wee tie ebe ọzọ wee bịa anyị siri ebe a maka nwanne anyị na-eme sayensị ihe anyị ji ọdịnanị found under sayensị because anyị astọdịchaghị ihe a niile stọdịcha ha niile wee mara ebe ya akara anyị mma mara ebe ya kara anyị mma ka anyị seki obodo awa obodo ahụ anyị si ụwa obodo anyị si wepụta ụwa enweghị ikonomik e, e, e, strategy nọ ebe ahụ enweghị ikonomik strategy so onye nweghị strategy enwee nwe development you have no strategy you have no project you have no plan then how can you have a growth under what undergrowth ka the thing ga underworld keket growth m ga-esi abụ so ndị Igbo ihe a chọrọ m ka ana m ekwu okwu unu ebido na-eche uche because for the moment anyị echebebeghị uche mgbe anyị bido chebe uche ka mmadụ then from that moment I will transform anyị emebeghị transform anyị ka na-ebi ụnyaahụ a na-eje ụnyaahụ eje a na-eje ụnyaahụ eje a na-eje ụnyaahụ eje so kọbọ ndị Igbo man chekwa na jos life obodo no he would the master of the life ịghọtago you are the master of the life so ọ bụrụ na ala Igbo anyị were ya as a place ọ bụ home home for us so ndị uche isi dị mma kwesịrị ịgbakọta ọnụ kedu ihe anyị ga-eme this land ka anyị kipụo ya maka ndị a ga-amụ amụ because nature abhors vacuum nature abhors vacuum so ọ bụrụ na ike ipụrụ ya the thing we at long line ọ ga-apụ ga-ana it will go that is nature for you maybe ịghọtara ịghọtara before before e nwere atom ndị mmadụ mechaa gụọ akwụkwọ wepụta nke a na-akpọ sọb atọm agụkwa ọzọ wepụtakwa nke a na-akpọkwa sọb atọm n'ime atọm so eneji wee jee n'ime ị na-akọrọ nke ọbụla ị chọrọ ebe ahụ so ọ bụghị bikos na ndị nna nna gị mere omenala ịgbado aka ebe ahụ nwanne jee na ọdịnala ebe infọmeshọn dị krieti ya anada wan ga-esu pas da wan ha nwere ị kwesịrị ime nke ya aka nke ha mma na ihe o ji mmụọ gị ka ị kọntinu lif kontinu ibi ebe a jụọ gị jegada aka hey 2000 years nna m gburu ọkụkọ igbube ọkụkọ 2000 years after igbube ọkụkọ 2000 years after ajụọ gị isi omenala <laughs> mana ịfụ na ịghọtaghị ha na-akọ ebe a ịghọta ha nọ evolution of life ka anọ ịfụ ha ya ịbụ ndị nkịtị ndị igbo anyị bụ ndị nkịtị na ana igbo ihe na agbakọ m isi bụ ana igbo nna ruo ebe ahụ ntị ụta na-ene ọkwa ihe abụ ebe nwanne ekwu ndị igbo na-apụta ndị igbo nka ndị igbo mere nka ndị igbo ma nka ma gịnị nwanne <laughs> ọ gwara ahụrụ ka eji ama ụtọ nsị o na ahụrụ ka eji ama ụtọ nsị ebe a wee ebe unu ji etu ije na amerịka ị na-agba nnukwu moto <laughs> mbọsị ndị frend gị ga-asị ka a soro gị na vileji ụlọ dade ihere emegbuo gị ihe gị ihere ga-enyopụ gị anya ma onye nọdị n'iro obụ na-agwa nkịrịnka anya ikutu asị na-aba mbọsị a ga-eso gị na vileji ụnụ dade gị ị ga-emi anyị olesi ma ọjọs gbachi gị nkịtị ọjọs necha gị anya from that day jọ respect go otu onye anyị na onye abụ onye nkịtị ịbịara ebe e doziri ebe ịwa e anya ị bịara ịwa anya ebe edoziri edozi <laughs> mba anaghị akọ ụdị ahụ ka ha akọ n'ọdịnala ihe anyị bịara bụ ndozi nwanne ị rait ime ihe ọ bụla ị chọrọ mana ihe ndị ọdịnala bịara ọdịnala ihe anyị bịara bụ ụfọ ndozi ala igbo anyị esena dị plan anyị jiri maapụ n'aka ese dị maapụ jide n'aka ala igbo eji maapụ n'aka na-ekuzi ka a ga-esi ebe akịbe ka a ga-eji ebido kedu ebe a ga-ebido ebido n'ihe a ọ ihe anyị na-ekwu ọ bụghị ma ekwuo ụmụaka ewepụta e ọkụkọ e, fe ọbara fe otusie ntutu <laughs> ndị ụka ga-awụ ụnụ naanị ndị ụka ga-emeri ụnụ ụnụ were ihe abịa ndị ụka emeri ụnụ anyị ndị ụka bụ ndị nkịtị mana ha ga-emeri nwa unu aga nwanne anaghị eje ụnyaahụ eje ihe ahụ abụrụ kọlchọ ọ bụghịkwa tradishọn ọ bụghị omenala enweghị ihe ọ bụ ihe ahụ jos sọmbọdị filiri sọmbọdị filiri jikọtago dị ka mmadụ ije siemens na mmadụ ije katọlik mmadụ ije si emen na mmadụ ije katọlik ọ ya nwa bụ ihe ahụ ịgotago o nwere ike ofu onye na-egbu ọkụ ofu onye na-egbu ewu ọ just like that all the same religious ideology ka ọ bụ philosophy of religion ọ bụrụ na <laughs> ọ mind ihe niile bụ mind the information dị enwere mysticism yes of course enwere metaphysics yes of course the problem bụ interpretation kedu ihe ị ga-eji ya eme ị ga-eji the information to develop your land ị ga-eji ya create ihe a na-akpọ medicine to cure people ị ga-eji ya krieti teknọlọji ị ga-eji ya krieti material sayensị ọ ihe a na-ekwu ka ị na-efe n'elu na-agba n'okpuru anị nwee submarine nwee metro ihe ahụ chi infọmeshọn ahụ ka eji ekrieti nwee ebe ọzọ apart from eke ori afọ nkwe nwezi ebe ọzọ e, ebe a ka esi ebute ihe a niile mana ndị be anyị bụ a na-eje ụnyaahụ a na-akọgheri na-akọgheri ee nke ahụ omenanị anyị nke ahụ ọdịnala anyị omenala gị nwanne omenala ka a na-ekwu ihe na-ekwu development developing ala igbo ka a na-ekwu okwu ọsị omenala gị ka ị na-eme ihe nwa omenelu ka ị na-eme nwanne kedu ihe anyị ga-eme ka ala mba anyị ọkụ na-enwu ụzọ na-agba hapụnụ gọọmenti gọọmenti anaghị edevelopụ obodo ana m ekwu ihe ọ dị taịm gọọmenti enweghị ebe ọ na-edevelopụ obodo ihe ahụ mindset rubbish mindset bụ ihe a ol lezi people lezi country trọmp ọha lezi ha na-ewe iwe afrịka dị lezi ebe a ka a na-ekwu ọ bụrụ n'ụkwụ lezi thinking mindset igogodi ya agba sef ọfụ ya ya ego one ka ọ bụ how much o nwere 11 jet 11 aircraft ọmakwa ha ka esi arụ njin ihe mana o nwere 11 na Nigeria private people nwere plenu gọọmenti workers nwechara private jet ha amụkwa ka esi arụ taya plenu mana ha nwere ka iwefụ e ụdị mindset ndị a nwere ọdụ na-ajụ wanyị Afrịka anaghị aga n'ihu Afrịka ga-aga n'ihu like this like na nwanne ka anyị bidogoro n'ala Igbo nwa onye chi nwe anwụ ya nwụọ ka anyị bidoro n'ala Igbo onweghị onye nwere ike ịkwụsị nwa anyị n'ụwa onweghị onye nwere ike believe na ihe m gwara ụnụ onweghị ya kwụsị ihe mee bụ na ya enweghị plan and na ọ bụrụ na o nwere onye nwe ya pụta gwa m ewughị ikwu maka freedom ahụhụ about plan fridom ị na-ekwu maka freedom because you want to govern yourself onwe ihe o nwere ime with about developing your land ọwụ two different thing ihe na-ekwa development ọ bụghị abatụ ị na-ekwu ma freedom ọwụ freedom nsogbu adịrọ you are fine oke ndị ekwu dị mma atịghị m gị mba asịghị m na asọpọtụ ya ọ dị oke mana ihe na-ekwu bụ anyị enwere foundation of development na ala Igbo no and a body must do it it must be a body ofu onye agaghị ife anya ụba agaghị develop nwa Igbo na ebe ekwe ka ọ na-eme ọ gaghị develop nwe so ọ ga-enwerịrị a body ọ ga-enwere a body of knowledge because kọmputa ije na kọmputa enwe ya na-akpọ senta processing unit ọ na-edistribute ọ na-edistribute so normal na moto njin nọ na moto ọ njin ahụ na-ebu ọ na-ebu taya ebu breki ebu ihe niile so onwe ha ị ga-wants to have the obesilic isizi ebe ahụ na-atụrụzi na-atụrụzi na-eje otu a ka esi eme ya anaghị anọkọta ebido mewe ihe a na-eme no o nwere onye anyị ji ụgwọ ihe a fundamental human right ọ mgbe ịchọgbazie nke ndị nke ndị haiwan ehe mana anyị ka na-achọgodi the mutual one the normal one normal ụmụ anyị na-anwụ ụmụ anyị na-egbu ha ha nwere necessity ha nwere ya normal na any pesin nwere ike inwe n'ụwa onye igbo dị 20 years enwere ya onye igbo 20 years enwere ya ya no happiness sadness sad sad patetik ọ pụta n'ụtụtụ ọ na-ekpe onye nwa obodo si na-ebuje ha n'ụlọ ụka na arụsị ma ọgwụ ego ma igbu mmadụ yes because the vacuum the vacuum inside the mind kwasị na onye nke ịnọ kakchesi dị ekwu ya ekwu idol idol idol worship ka ọsọ idol is devil's workshop ama m ka ha si achọ n'oyibo ịnọ nkịtị nwanne ịnọ nkịtị o nwere ndị na-eriso gari erie gari n'otu erie garị na-efe erie gari n'abalị anyị nwere land a green land o because there is no structure nri agbọrọ kasa nwanne e nwere ndị nwere ego n'ala Igbo but onwere ọha dị ibi na enwere strọkchọ ndị a nwere ego ga-eme ebe ha ga na-achanel dia money so that ka e, nri a wee na-enwe ike na-erute ndị ọ na-erute n'ala Igbo a na-akpụ ya ogbenye ndị ogbe na-enyere aka anyị nwere big man na ba ihe a na-akpọ ọgaranya ndị onye ọgaranya ọnya bụ ọgaranya ọgaranya today ka na-akpọ ya ọgaranya onye ọ gaziere onye aka ogbenye ndị ogbe na-enyere aka anyị nwere pọman wayo bụ yoruba language ọ dịrọ n'ala igbo wayo onweghị ya onwe onye ma ihe a na-akpọ wayo na igbo ya gwa m wayo egbe nwere wayo bikos anyị anaghị egbu wayo anyị anaghị ezuocha anyị anaghị agba ama ihe niile abịara abịa ọ bịachara abịa ọ bụ ihe ka kọsụrụ ya bụ nwanne mgbe na poverty ndị ọcha wetara poverty as language ọ dịrọ anyị poverty wee starvation ọ wee tactics ọ political tactics ka ọ bụ mana ọ bụrụ na ya enwere plan to counter this thing ihe anyị na-ekreti vampires we create vampire because human being were evil represented always m nyere good education then uh, more shadow the evil ọ bụrụ na ị nyeghị good education automatically o represent the evil because onye young nwere knowledge of good and bad all human being nwere knowledge of good and bad so ọ bụrụ na ọ mara about good ọ ga-ama bad must know one ọ ga-amarịrị one ịta na ọ ma good ọ mara bad then ọ bụrụ na ị nyeghị education about good then ọ mara bad one nwee nsogbu so ụmụnne m agwara m na anyị ga-egbu ya na nkenke nkịta onye ọbụla gburu anụmanụ wee chụọ aja, nwanne onye riri amụ ebele ji ibi ụgwọ ọkwa ndị ọdịnala na-ekwu ya onye riri amụ ebele ji ibi ụgwọ fanna akpa na agwụ ejebe mmụọ ka nke mmụọ na-eme dịrị mmụọ ka onye mụ ejebe mmụọ ji ebe mmụọ ịmara eje nwanne ejene wonti ijere ebe ahụ achụọ aja gbuo anụmanụ n'isi gị nwanne mmụọ ha abagakwa gị imewo mmụọ ahụ abakwa anaghị ime maka ọngwọ ka eji wee chụda ya jọọ ngwọ ka ekwuru okwu n'isi ya ọ bago gịrị ime ị na-ebigharị aka ị ga-abịakwagbukwa ọzọ na ị na-ebigharị aka ị na-eche ọzọ anabata gị isi ka egbe ndịrị isi ka edi purpose ihe na-ekwu ka edi purpose of doing that had it been na ọwa mecha ya arụọ plan omecha ya arụọ ọbụnigwe arụọ nsị egbe mba ụmụnne m <laughs> ọkwana nwata na-amaghị agha na-akpọ ya aya nwata na-amaghị aga na-akpọ ya aya anyị ejiri ego nọnsensị wee mee laif anyị ejiri ego nọnsensị mee ya ọbụrụ laif so ngwe ike kwụzie ya asị ya ọ bụrụ omenanị omenanị wee interpretation of ọdịnanị ọ corruption ka a na-akpọ ya corruption corruption of omenanị ọ ya bụ ihe ahụ because ajụ oge ka ehi ka eyi intention na ị gaghị ifejisi ọbara ebe niile what is the intention of this thing what is the intention ajụjụ ka ọ bụ ke ị chọrọ ime accomplish kedu ị chọrọ ime achieve kedu ife ị chọrọ achieve na this thing enwero then what is the purpose enwere purpose na then forget about that nonsense ndị nwere the information eji eme anyị nwere the information that's why m ji ekwu ya ama m ihe m na-akọ ama m n'ihu na-ekwu ọ dị ka mmadụ mmadụ ije gụchaa mmadụ ije gụcha aeronautic jerụọ bores mmadụ ịgụcha aeronautic jerụọ bores ịgụchara maka kesharụ plen jerụọ bores nna nna anyị ha debara anyị infọmeshọn eji eje n'ọnwa anyị ejebe n'ọnụ ewi hapụ ọnwa jebe wute sebe infọmeshọn anyị eji ejebe n'ọnụ ewi ụlọ onweghị isi ndị ọzọ ewere ya na-emebecha ọfụma n'ụwa niile ndị niile everywhere na-emebe ọfụma anyị a na-agwụgharị ka ngwọrọ naanị ngwọrọ ndị China abịa gwuo seramiks ndị ndị ndị Europe abịa gwuo mmanụ ndị Russia abịa gwuo gaasị ndị Igbo esi ụkwụ na-eji na-enye Europe n'ụkwụ ji ụkwụ na-eji Europe egbu ha na Thailand egbu ha na malachi egbu ha na South Africa everywhere na-akọgheri sọsọ ihe anyị nwere ike ime bụ after everything we want freedom ha dịrị na anyị si na anyị chọrọ idevelopụ ala Igbo were ego anyị tụwa ego ruo ka Mbakwe rụrụ airport develop ala Igbo nwanne develop a political structure strong one si n'ọdịnala wepụta ofu onye onye a ka anyị ga-eso ma ọ na-ejeje ma ọ na-anana mbọsị ọ bụla o mere fọkọp kọmiti susaid ọfọ ọkụ ọpọ kọmiti susaid maka ọma ihe jeka ime ọ ma ihe jeka ime ya bikos ọ gbara ndụ ọ gbara ndụ na ọ bụrụ na ihe dị otu a mee ya ivin ọ nwa a nwa mee mistake ọ kọmiti susaid bikos ọ chọghị iji ọ gaghị achọ ifu ihe ga-eme onye ka ya na-esi eme bụghị ya nnọọ one day ibinye one day ibe nọ ị ga-akọ n'ihe nụ o wee toonu i wee sụọ n'ahịa ịfịanụ wee kpakọrọ ya o wee bezie m ya nụ mkpụrụ nụ i wee ghọrọzie mkpụrụ ya taa nụ ime ihe otu ahụ nwanna ata ata ịkọ ihe ịsụ ahịa ịfịa ata egbuo ya ata egbuo ya sọ biko anyị nọkọtara n'aka eji e ebe nwa onye nke a mere ebe nwa <laughs> na ọ bụrụ otu a ka ndị mere eme si eme anyị agụọ na ndị mere eme ha niile from A to Z ọwụ ndị juo ọkwa eh? adeju nke ndị Igbo nke ndị Israel ka m na-ekwu ọ ndị French Revolution ọ Chinese ọ Taịlandị: ọ Malaysia ọ Japan ọ Singapore ọ Taiwan ka Ottoman mpaya ka Roman mpaya, kedu nke anyị na-agụbe ka kemetị: Egypt ka nna nna anyị ha ndị gboo ka Nubian Empire kedu nke anyị na-agụbero a na-agụ unu na sọsọ ofu ụzọ ka esi eje afụ chukwu anya sọsọ only one way ị ga-anwụ anwụ sọsọ only one way ga-eji afụ chukwu bụ na ị ga-anwụ anwụ onwezi ụzọ ọzọ onwezi ụzọ ọzọ ị ga-eji afụ chukwu anya n'ụwa olesi e nwụrụ anwụ and nke ịdị ndụ sọsọ only way ị ga-eji afụ chukwu anya bụ gị nwa anything ọ bụla ị chọrọ ime ọ bụ ngụnwa ga-eme asị man asị god living olesi <laughs> chọzikwa ịfụ nke ahụ ị na-eche enwe ojefụ ya as long as na ịdị ndụ nwanne dị serious as long as na ịdị ndụ ị na-abụkwa chukwu ya netiri chukwu ị na-afụ mgbe dị ndụ ogonwa ị nwụọ iru ebe a chukwu agwọ gị ịba ịmagha na ọngụnwa represent iru ebe ahụ wee sị gị nwoke ịmagha na ọngụnwa bụ onye ahụ ị na-achọ achọ ọ tụpụ oge na anụmanụ ị gbada ata oke na ọchịcha efe ihe mere onwe gị enweghị ka nwanne enwe ihe ọbụla arụrụ arụ n'ụwa ihe ọbụla arụrụ arụ n'ụwa mmadụ na-arụ ya mmadụ na-arụ ya and if Emeka do it nwanne ị ga-eme nwunye ihe mere bụ na everybody nwere different kind of vibration in their brain ọ bụrụ na ime ihe ife anyị ga-eme enwere enweriri onye Igbo ga-eme nwunye believe it like that ma gị imenwu ihe enwere onye Igbo ga-eme nwunye so enwere onye Igbo ga-emenwu ka ala Igbo dịka ala bekee enwere onye Igbo ga-atụ nwa atụmatụ ndị ahụ ị na-akpọ n'ọbụ ndị enemi gị ma ndị frend gị agaghị penetrate nwa atụmatụ ahụ enwere ndị ga-eme nwunye na ọ bụ bikos na ịbụ onye nkịtị ifiri na onye ọbụla bụ onye nkịtị mba onye ọbụla abụghị onye nkịtị onye ọbụla ga-akwanyere onye karịrị ya ugwu nwanne onye karịrị mmadụ na ife karịrị na mmụọ bikos ngwa mmụọ gị mgbuo gị na-egbugo mmụọ gị mgbuo gị onye mmụọ gị dasị wa igbuo mmadụ ọ naghị abịa afaịtị gị bak bikos waanyị bikos igbu ha na onye karịrị mmadụ na ife na mmụọ ndị igbo na-asụ na onye igbo ha isi onye ndị igbo agaghị eme nwunye enweghị onye igbo tụrụ ahịrịa ihe a na-ekwu ebe ọ bụrụ na enweghị onye igbo tụrụ ahịrịa practically come tell me akwụsị m emechie m disi redio ha mekwuzi egen ọ bụrụ na ị kaụnta dis argument prove practically na enweghị onye igbo tụrụ ahịrịa ha na-ekwu here fail i close enwebụghị onye igbo tụrụ ahịrịa so don't give m excuse ana igbo edevelopbeghị n'anya anyị sọsọ mgbe ọ mere 1950 something hu stop it agụ iyi iro nso onye igbo agụ iyi iro nso ya stọpụrụ development of igbo land 1966 wee tii military degree mmadụ na-ata ahụfụ ya today bịara military degree 1966 anụ igbo na-edevelopụ 40 percent per annum the fastest growing on earth igbo land nwanne anyị nwoke na-eme amamihe ọ na art ebe ahụ ninja ji ebe ahụ mebisiri mmadụ ihe garị mmadụ aja na garị ahụfụ ya ka anyị nọ taa mana nsogbu adịrọ ka o yesterday bygone be bygone ọdịnala abịago wute atụmatụ nke karịrị nke ahụ enwere mgbe n'ala Igbo every family ọbụla nọ n'ala Igbo nwere fok factory go and do your own research every factory nọ n'ala Igbo nwere company ọrụ gbara kasa a na-achọ ndị ga-arụ ọrụ arụ n'ala Igbo maka anyị nwere anyị nwere material ndị ọdịnala agaghị emetụ aka kpakam na outside Igbo land ihe bụla anyị nwere ọwụ na osisi ka anyị nwere anyị jee na-arụ baisikụl ọwụ na okwute anyị ji okwute na-arụ moto bụ donkịa anyị chọrọ ịma ọ bụrụ ọgaranya ka anyị chọrọ ime ihe anyị chọrọ ile a foundation ga-edu unu jebezi anyị na-anwụzikwa anyị nwụọ anyị na-anwụzikwa anyị nwụọ anyị ma na at anyị ele ego foundation ga-eme ụmụ makwa ihe ọ bụla mmadụ ịta ahụfụ n'ụwa ma ihe ọ ị ma ihe mmadụ ịta ahụfụ nwere ike ndị nọ ọfụma ịnọ n'obodo doziri edozi go to your village go to Onitsha 50 degree ka mmadụ na-akwa trọk 50 degree degree degree mmadụ na-akwa trọk tipasị ya adọpụsie ị na-achọ ụwa ụwa ụwa the worst thing na-ewe m iwe bụ this man Sunday oje n'ụlọ ụka onyinye ihe na-ewe m iwe bụ na this man tacha ahụfụ a Sunday oje n'ụlọ ụka onyinye for which purpose so Chukwu kere ka ịbata ahụfụ nye ya ego chukwu kere gị ka ịta afụfụ nye ya ego nna unu ndị nkịta ụmụnne ụnụ emesị n'ụdị ihe ahụ ọ dịrọ mma gatago na-emesị n'ụdị mmadụ ga-anọ from morning till night ojo elegba ebe nwa ebe nwa ebe nwa ha na-eje oya etigide etigide mkpuchi ejie mbọsị ụka ọ na-agba n'ụlọ ụka ọ eji eme gịnị ịdịkwa mma ichi da mmanụ sendịrị gị hia sendị ya ka iwere kọndọktọ chi ezigbo wọden si ya next time ọ tọkwa gị ebe ya gịnị gịnị emeji ihe afọ ị ga-eje ebe a na-akọ nọnsensị mba anyị enwere society ịghọtago we have to create a society anyị ga-ecreate one we don't have anyị ga-ecreate one so amụzie nwa enwe igbo wu na-ekochọ a society is a civilization igbo is a civilization ọ bụ a society ọ bụ a culture ọ bụ omenala so we have to know this anyị kwesịrị inwe a way a way practical way of life mana anyị nwere ndị anyị nwere ndị ndị nze na anyị nwere council of elder anyị nwere ike ha na-akpọ ya nke nke nka ndị ochie asị dị create na ewere ọsị ọwụ mami ha na-akpọziri nonsens a na-ekrieti na-eje na-ekiri enwechara ndị ndị chief n'ọnụ gọvanọ n'ọnụ daiz kansụl of ndị omenala chief enwere chief na ka ihe ndị a na-arụ ke ihe wụ work of the chief ndị chief a ka ihe ha na-arụ his royal highness kedu ihe bụ aka ọrụ ha ịfụhụrụ ya nature abhors vacuum so ọ bụrụ na ị create the um, cultural government to govern yourself they will create one for you and give you and impose it on you ọnọdụ ebe ahụ na-eri ego bụrụ onye nche nwere ike ọwụcha wụcha ndị ndị otu nzuzo ndị ọcha ka ọ bụ ma ọkwa chief obodo unu na ndị be anyị mara ihe a na-akụgịrị na ị nwere atụmatụ nwere ebe unu na-eje onye nkịtị enweghị ebe ọ na-eje onye nkịtị ma ọsabụ ndị na-eche uche onye na-anaghị eche uche ga-asa abụ onye na-eche uche that simple as that is nature ịnara eche uche ịsa abụ ndị na-eche eche onwezi ụtụ ọzọ si eme emechaa vidio ebe a amagha m ma ndị ofe mmanụ aje were vidio mmadụ eje na na YouTube tinye tinye afa ha were na-eme asịọ blọg ga na-akpọ blọgụ ọsọ ụnụ bịaba unu bịa na-eme subscribe subscribe ọ na-enweta kọstọma ọ dị sentịn ha na-eme ọ dị hoo nye uzu a na-ebucha biafra ha niile bụ ndị ochi na ndị ama 98.99 of those news unu na-afụ biafra n'ime oyo your enemy nwee ọ bụghị ụnụnwa but because na anyị dị passionate emotion sentiment anyị fụ ha na biafra anyị na-agba na ihe a na-eme blọgụ ka ha na-eme a blọgas blọgas ka ha ịbịa ha na ịbịa ha na-eyuzu trafik ipi ha na ya emechaa ha na-egwu ozu n'isi gị ewere na-akpara ego ọ ya ka a bịa were vidio m na-eme ruo ebe ahụ na o tinye ifu ha n'ebe edere Biafra ị na-agba ruo ebe ahụ ma na ịdatịn klikiri pịa ọbagorie akantụ gorie wan ọ nweta 500,000 na-akwụ ya ụgwọ nọdụ ebe a na-acha ụtụ nọdụ ebe ahụ na-egburu ozi ndị ndị ike eji emepere ha ụzọ mana ihe a na-ezuzi bụ ochi were eme ya why don't you go and do your own video were na-akpara ego ọnwụ nke mmadụ ka eji akpara ego hmm? dee good news write news iji kpara ego why you ga-eji uh, uh, right asị dee asị decha asị wee je na akpara ego because of what using uh, motion of people code nonsense ndị isi ojii ọhịa ma ha abaghị uru always negative mind set ka ga-esi akpata ego paper money always paper money paper money paper money o oh, trick trick trick trick every time ebere na-emere ndị isi ojii that's why njekwu ha ebere na-emere ndị isi ojii that's why njekwu this thing because their mind is being possessed their mind is being possessed enweghị ezigbo ihe a na-eche always how do I deceive trick gwuo mgbe ọbụla n'ime obi ha always how to cheat always how to cheat always nsogbu adịrọ ndị ọdịnala abịago at least anyị ga-eme ka ike ha anyị anyị elimiti ya nsogbu agbanata n'ala Igbo nsogbu ebenata ebenata ọ gaghị agwụ agwụ anyị agaghị akwa efinishie mana ụmụazị anyị na-amụ amụ ebe ọ bụla anyị merụrụ ha mere gaba asị m udo dịrị unu niile ihe mere anyị ewepụtara akwụkwọ ọdịnala ahụ bụ anyị chọrọ ka ọ dị pafet nwanne ọ na ọ dịghị pafet inwe ụgba anyị achọghị inwe ụgba ọ ga-adị accurate 100 years 100 years time 100,000 years time 1 million time ọrụkwa the same thing ihe ụmụ anyị ga-emezi bụ ha n'ime the atom wepụta sub atom wee create a new new new thing that's why achọghị ime mistake onwe ndị na-eche ka amụọ ya amụ onwe ndị chọrọ ka anyị felụọ mana ya gaghị efelu we will never because ihe anyị bịara of a different thing anyị bịara ndozi anyị bịara ịrụ ana igbo anyị igbo ka anyị chọrọ ịrụ ọ ya nna anyị so onweghị ihe ọzọ anyị bịara ime onye ọbụla chefu na anyị agaghị eme nwunye ma ọ bụ na anyị ga-ada ada nwanne enweghị ọkwa onye ri une na wee daa <laughs> anyị arịghị na une na ya na ha na-ada ada so enweghị ebe anyị ga-ada mgbe onye anyị ji ogwe ha <laughs> nara gị ego so gị gwa ka anyị si ada mba na so anyị bịara obodo anyị ka anyị chọrọ kọmpanị ka anyị na-ekwu okwu ọwụ pọblik ọ privet kọmpanị privet kọmpanị ọwụ pọblik mechekwa na pọblik mba privet kọmpanị ụnụ a na-arụ ya wee na-azụ ụmụaka ụlọ ọ ihe a na-ekwu maka ọ bụghị about public institution public no anyị na-ekwu institutionalize ana Igbo ana Igbo ana Igbo kekwasị ụmụ ihe enwee e ebe a na-awụfu n'ahịfịa nwee ihe eji ahịfịa eme ihe ma plastik ma rod anything recycle ịkọ ugbo ebupụta exchange ọ bụ ihe anyị na-ekwu maka enweghịzi ihe ọzọ so ụnụ nwekwa chekwa na anyị bịara fọ anyị na Naijiria gawa ọkụ na aka gaba eze mba ihe anyị bịara so iwe we n'ụlọ si m ka udo dịrị unu niile ka eke kere ụwa gozie unu ka anyị chebe unu a sị na eme onye ka emere ibe ya obi adị ya mma ka ọ dịbakwa na echi kama gwa na onwe onye gwa na ọgwụkwa na ọ nọ ebe a biko nwanne ọ bụghị ịtụ nju ihe a bụ ihe ụnyaahụ ọ bụghị igbu ọkụkọ a sịghị na ọ dịghị mma mana nwanne nna gị gbara baisikụl gbaa moto na ị ga-agbanụ moto ị gaghị agba baisikụl nna gị gbara the same way ka esi enweta the information eji arụ moto ka ndị ka eji egbu ọkụkọ ihe anyị na-achọ na ọkụkọ ahịa ihe ị na-achọ na uke elu dị na uke anyị ihe ahụ ị na-egburu ọkụkọ ahụ ị ga-ejenwu n'ime ọfịa kpata mgbọrọgwụ stil ọ dị mgbọrọgwụ refine ọ were ya rụọ tablet na-eme ya spọtụ ka ndị india ka ndị china ọ dị same information so why must you gbuola the ọkụkọ for nothing sake enwere na so nwanne udo dịrị ụnụ anyị bịara ka anyị gbaa unu ume tụnyekwa ụnụ alụ ọ bụrụ iwu bụ na onye ọbụla ga-ekwe n'ihe anyị na-ekwu ma nwanne iche ya eche ọ bụrụ na o mee ka e sensị ọkwa na o mee sensị for you so onye na nke onye na nke na anyị agaghị ahapụzi ụmụazị anyị ka ha na-anwụ otu ha anwụọ na mba ndị ọdịnala agaghị eme ndị ọdịnala enweghị ike ịhapụ ụmụ anyị ụmụaka anyị chukwu nyere anyị enye ha na-anwụ just like that ndị agụụ gburu ndị ọya gburu ndị agbagburu agbagbu just like that because of lack of vacuum in a society lack of vacuum in a society society mmadụ na ekrieti somebody create this society igwa m na ndị Igbo create nwe one na anyị kwesịrị ịkọmiti suicide ọbụla nwụọ onye ọbụla kọmiti suicide ebe ọbụla onye Igbo ọbụla nwụọ ka ihe ọ na-ebe eme if your land you cannot provide a decent land for yourself to live n'ụwa na-eje ụka ndị Boko Haram na-emere ụlọ ebere ka ọ dịbakwa na echi